by grace. You are too much, gracious God. You are too much, gracious God. You are too much, gracious God. You are too much, gracious God. You are too much, eh, gracious God. You are the fountain of my life. You are too much, gracious God. Okay, mother, okay. ọkwa gị bụghị lórí ẹ lórí ẹ lórí ẹ lórí. agụbata gbadawara sọ ọkpagide meri asịsị emereme ị na-eje ebe asịsị alugo onwe ya isi agụbụisi ikejuwo eluigwe oke mmụọ isi ikedume continent. Oh. agbata oyi na-awụ n'ajọ mmụọ agbata na-awụ ajọ baba ni agbata oyi na-awụ ajọ mmụọ isi ike adumo baba m isi ike adumo baba m isi ka adumo iji ya egwu ibo oke mmụọ baba n'iji egwu n'ịbụ oke mmụọ baba n'iji egwu n'ịbụ oke mmụọ baba n'ịdị egwu oke mụ